Luk isi nke ise ma o rue mgbe igwe mmadụ na-adagide ya na-anụkwa okwu Chineke na ya onwe ya na-eguzo n'ụsọ ọdọ mmiri Genasaret o wee hụ ụgbọ abụọ ka ha guzoro n'ụsọ ọdọ mmiri ahụ ma ndị ọkụ esiwori n'ime ha pụọ ha na-asakwa ihe ha ji egbu azụ o wee baa n'otu n'ime ụgbọ abụọ ahụ nke bụ nke Simon wee kpere ya ka o si n'ala nupụ nke nta o wee nọdụ si n'ụgbọ na-ezi igwe mmadụ niile ihe ma mgbe o kwubiri okwu ọ sị Simon nupụ n'ogbu mmiri nyeenụ ihe unu ji egbu azụ ka unu gbuo azụ Simon wee zaa sị nna anyị anyị dọgburu onwe anyị n'ọrụ ogologo abalị a dum ma anyị egbutaghị ihe bụla. ma n'okwu gị m ga-awụnye ihe eji egbu azụ mgbe ha mesịrị nke a ha wee nwụcha oke igwe azụ ihe ha ji egbu azụ wee na-adọka ha wee fere ndị nketa ibe ha aka bụ ndị nọ n'ụgbọ ha ọzọ ka ha bịa nyere ha aka ha wee bịa gbujue ụgbọ abụọ ahụ ya mere ha malitere imikpu ma mgbe Simon Peter hụrụ ya o wee daa n'ala n'ikpere Jizọs sị si n'ebe m nọ pụa n'ihi na abụ m onye mmehie onye nwanyị. n'ihi na ibopụ ogbugbu azụ ha gburu nwụrụ ya na ndị niile ya na ha nọ na-arụ otu ahụ ka ibubo nwụkwara James na John ụmụ Zebedi na-arụ ndị ha na Simon bụ ndị nwekọ Jizọs wee sị Simon atụla egwu site n'ugbu a ị ga na-anwụta mmadụ na ndụ mgbe ha tinyere ụgbọ ha n'ala ha wee rapụ ihe niile soo ya o rue mgbe ọ nọ n'otu n'ime obodo ahụ lee otu nwoke nke ekpenta jupụtara n'arụ ma mgbe ọ hụrụ Jizọs ọ daa kpuchie iru ya n'ala rịọ ya sị onye nwe ọ bụrụ na ị na-achọ ịpụrụ ime ka ndị ọcha o wee setịpụ aka ya metụ ya sị ana m achọ ka e ka ị dị ọcha ngwa ngwa ekpenta ahụ wee rapụ ya ya onwe ya wee nye ya iwu ka ọ ghara ịgwa onye ọbụla ọ sịkwa ya kama laba were onwe gị gosi onye nchụàjà chekwa n'iru Chineke ihe banyere ime gị ka ị dị ọcha dị ka Mozis nyere n'iwu ka ọ bụrụ ha ama ma okwu banyere ya fesakarịrị nke ukwuu oke igwe mmadụ wee na-agbakọ ịnụ okwu ya ka e wee mekwa arụ ha nke na-adịghị mma ka ọ dị ike ma ya onwe ya na-ewezuga onwe ya n'ebe bụ ọhịa na-ekpekwa ekpere o rue n'otu n'ime ụbọchị ahụ na ya onwe ya na-ezi ihe ndị farisii na ndị ozizi iwu Moses na-anọkwa ya nso ndị siri n'obodo nta niile nke Galili na Judia na Jerusalem pụta ike nke onye nwanyị dịnyekwara ya ime ka arụ dị mmadụ ike ma lee ndị ikom bitere otu nwoke akụkụ arụ ya nwụrụ anwụ n'elu ihe ndina ha wee na-achọ ụzọ ibubata ya na ịtọgbọ ya n'iru ya ebe ha na-ahụ ya ụzọ ha ga-esi bubata ya n'ihi igwe mmadụ ahụ ha wee rigo n'elu ụlọ wee si n'okpukpe ụlọ buda ya na ute ya n'etiti n'iru Jizọs mgbe ọ hụrụ okwu kwee ha ọ sị nwoke agbagharawo nwoke mmehie gị niile ndị ode akwụkwọ na ndị farisii wee malite ịtụle n'obi ha sị onye bụ nwoke a nke na-ekwu okwu nkwulu onye pụrụ ịgbaghara mmehie ma ọ bụghị naanị Chineke ma ebe Jizọs mazuru ihe ha na-atụle n'obi ha ọ zasị ha gịnị mere unu na-atụle ihe n'obi unu olee nke ka mfe isi a agbagharawo gị mmehie gị niile ma ọ bụ isi bilie jegharịkwa maka unu wee mata na nwa nke mmadụ nwere ike n'elu ụwa ịgbaghara mmehie ọ onye ahụ ụkwụ ya nwụrụ anwụ m si gị bilie jiri ute gị gaa ụlọ gị ngwa ngwa ọ wee bilie n'iru ha chịrị ihe o ji edina jee ụlọ ya na-eto Chineke ibubo wee nwa ha niile na-arụ ha wee choo Chineke egwu jupụtakwara n'obi ha sị anyị ahụwo ihe ebube taa mgbe ihe ndị a gasịrị ọ pụọ hụ onye ọna ụtụ nke a na-akpọ aha ya Livai ka ọ nọdụrụ n'ụlọ ụtụ ọ sị ya so m o wee rapụ ihe niile bilie so ya Livayị wee siere ya ndị ukwuu n'ụlọ ya iji nara ya nke ọma oke igwe ndị ọna ụtụ na ndị ọzọ dịkwa ndị soro ha nọdụ na nri ndị Farisii na ndị ode akwụkwọ ha wee tamube imegide ndị na-eso ụzọ ya sị n'ihi gịnị ka unu na-eso ndị ọna ụtụ na ndị mmehie ndị a na-eri ihe Jizọs wee zasị ha mkpa dibịa akpaghị ndị arụ dị mma kama ọ na-akpa ndị arụ na-adịghị mma abịaghị m ịkpọ ndị ezi omume kama ọ bụ ndị mmehie ka ha chegharịa ha wee sị ya ndị na-eso ụzọ Jọn na-ebu ọnụ ọtụtụ mgbe na-arịọkwa arịrịọ otu ahụ ka ndị na-eso ụzọ ndị Farisii na-emekwa ma ndị nke gị na-eri na-aṅụkwa ma Jizọs sịrị ha ọ ga-abụ na unu pụrụ ime ka ụmụ ndị ikom nke ụlọ a na-alụ nwunye ọhụụ buo ọnụ mgbe ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ma ụbọchị ga-abịa mgbe a ga-anapụkwa ha onye na-alụ nwunye ọhụụ mgbe ahụ ka ha ga-ebu ọnụ n'ụbọchị ahụ o wee tụkwara ha elu sị ọ dịghị onye ọbụla na-adọkapụ iberibe akwa ọgbụgba na uwe ọhụụ tụkwasị ya n'uwe ochie Eme otu a ọ ga-adọka nke ọhụụ ọzọkwa iberibe akwa ọgbụgba si n'uwe ọhụụ ahụ pụta agaghị adaba na nke ochie ọ dịghịkwa onye ọbụla na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ochie Eme otu a mmanya vaịn ọhụụ ga-agbawa karama akpụkpọ mmanya onwe ya ga-awụsị karama akpụkpọ ahụ ga-alakwa n'iyi ma aghaghị ịgbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ọhụụ ọzọkwa ọ dịghị onye ọbụla mgbe ọ ṅụworo mmanya vaịn ochie na-achọ nke ọhụụ n'ihi na ọ sị nke ochie dị mma